obodo adịrọ mma bụ n'ụmaka abacha abacha ụmụ okoro emepe isi bụ n'ụmaka abacha abacha ụmụ agbọghọ emepe isi a bụ n'ụmaka abacha m oku a maka na ifugo um, na otu obodo anyị si wee dịzi kịta ọ bụrụ gị ọnwụ ọbafere ọba onye ihe ụmụaka anyị na-emezi ọnọdụ ha nọzi nwere nke na-anụzi ihe ha na-aṅụ ihe nwa ha na-aṅụ onye na-agwazi okwu ọmaanya ntị obodo anyị emebigokwana nọ ọkwa ya bụ oku mkpọrọ ka anyị mara ihe anyị ga-emenụ ihe a n'agbanyeghị na um, abacha anọghị ya mana akpa oku afọ ogbenye ọ naghị ihe a na-eme mm, wee na-asị anyị mara ihe anyị ga-eme na tutu e, e, e, aka enwe aghọọ aka mmadụ ichie nke akọ ọ na abụ ahụ ihe tagburu nkịta amara ụma na-ehi ọhịa okwu uhoro ka ehihie ndị be anyị na-asị osita dị mma a na-ewe ya ịgbọrọ ihe ewu na-ata okwu uhoro ka ehihie obodo anyị emebisi ana. ka anyị bido n'ụtụtụ chụwa ewu ojii tutu oh. chie chie na ụmụaka anyị emebisiana ma ndị ụmụ nwoke ma ndị ụmụ nwanyị ma ndị nnukwu onye na-eme ihe niile a ha na-ekwu nwoke a ha si ha na-akpa abacha nke ha na-akpa abacha ha nyere aha aha ha nyere ya ha na eji ji eme mpụ n'obodo a nke ka njọ bụ na o nweziri etu ha si ere ya bụ ahịa nkere gụ na ha nọrọ ebe anyị iche na ha na-ekwe n'aka o were ya nwụrụ ijide ego onye nwa nwụrụla aka narị ya ọ dịka ha na-ekwe n'aka mana ọhụrụ aka ka ha na-ekwe ya ihe m na-asị ka anyị bido n'ụtụtụ chụwa ewu ojii mgbe chi akara oji ka e were mara ihe a ga-eme n'obodo anyị na-ahụcha ihe ndị a n'anya na ọnwụ bụ ihe niile a onye isi dike akọ ndị maka nsọrọ anya ma ndị unu na-eme ka nwaanyị ọ bụ ịfụrụ anya nwa abacha kụnụkpọ ya gịnị ọ ka nkwara bụ onye ọ gara bụ mmecha abacha ihe unu kpọrọ ya bak unu ya gịnị mmecha ya ihe n'ezi ka m gara echere unu ya abacha ka ya ba gịnị ebe ahụ ka m chere agara m anọ ebe ahụ mebie ya agara m esi ihe dezi sewa ya eze agara m agwụ ya ka aba ọ gara mmekata ya ihe ya ike akọ nke onyeisi onyeisi abacha onyeisi bụ onyeisi abacha nna ịmakwa eh? akụ onye afụghị ya mana na mere maka anyị kpụ n'ọnụ kịta asị ọ gịnị jizi eruteziri ebe a <laughs>